Ndebe anyị mụ bụ amalinze jeje azị na-agbalị n'ihe gbasara mwulite asụsụ na omenala igbo ana m anwa ana m eto onwe m maka ngwere siri n'elu osisi ọjị were wutuo n'ala kwere n'isi si onye toghi ya ya etoo onwe ya maka na ihe ya mere adịghị ofele onye sịkwara na ọ dị fecha fecha ya rigoro ọjị wutuo ka anyị hụ gịnị mere m ji aba etu a ana m aba maka na mụba amalinze ahụla ihe ma na-ahụkwa na iji amalinze na-eje maka mwulite asụsụ na omenala Igbo n'ije m ndị mmadụ ọkachasị ụfọdụ ndị Igbo anyị ma ndị enyi ma ndị iro ma ndị ama nakwa ndị dị iche iche atụọla m okwute wụọ m mmiri bọọ m aja kọọ ọnụ chia m waka bụọrọ m ike nye m unyo ma mebekwa m n'ụdịrị dị iche iche ndị be anyị ahụla m ihe ka o si na dị ndị Igbo sịrị na ihe ọkụkụ bụ mmiri achụ dị ya mkpa asụsụ Igbo alajiwelachi mana agaghị m ezu ike tutu ruo mgbe m chọpụtara etu a ga-esi hazie ya ka ọ dịkwa ndụ ọzọ asataghị m ya asata ọ bụ ụkpụrụ nna m na nna nna m ha ka m na-eso asụsụ Igbo bụ asụsụ chukwu okike abịa nyere anyị ya bụ ana m ahụ ọrụ ịgba mbọ idobe asụsụ igbo ka ịrụ ọrụ chineke atụkwasịra m obi m na chineke anyị ọ ga-enyere mụ na ndị igbo aka maka asụsụ anyị ya bụ ndị be anyị mpiti na-ekwe na asụsụ igbo daalụnụ abụ m amalinze jeje azị birikwanụ ndị be anyị